akwụkwọ ozi nke pọl onyeozi degara taịtọs taịtọs isi nke mbụ pọl oru nke chineke na onyeozi nke jizọs kraịst dịka okwukwe ndị chineke rụpụtara si dị ya na mmazụ nke eziokwu ahụ nke dị n'ụzọ nsọpụrụ chineke na olileanya nke ndụ ebighị ebi nke chineke onye na-apụghị ikwu okwu ụgha kwere nkwa ya tutu mgbe ebighị ebi erue ma o mere ka okwu ya pụta ìhè n'oge nke aka ya n'ime nkwusa nke e nyere n'aka mụ onwe m na ntụkwasị obi idebe dịka ihe nke onye nzọpụta anyị e Chineke nyere n'iwu si dị Pọl nke a na-edegara Taịtọs akwụkwọ bụ ezi nwa nke m dịka okwukwe anyị kwekọrọ si dị amara na udo dịrị gị nke si n'aka Chineke bụ nna anyị na Kraịst Jizọs onye nzọpụta anyị pụta n'ihi nke a ka m rapụrụ gị na krit ka ị wee dozie ihe fọdụrụ dokwa mmadụ ndị okenye n'obodo niile ọbụla dịka mụ onwe m nyere gị iwu ọ bụrụ na onye ọbụla bụ onye a na-apụghị ibe ebubo dị nke otu nwunye na-enwe ụmụ kwere ekwe bụ ndị a na-eboghị ebubo na ha na-adị ndụ ịla n'iyi ndị na-abụghịkwa ndị na-ekweghị ịdị n'okpuru iwu n'ihi na onye ahụ nke na-elekọta nzukọ kraịst anya aghaghị ịbụ onye a na-apụghị ibu ebubo dịka onye na-achị ezinụlọ chineke onye na-abụghị onye nwere isi ike na-abụghị onye na-ewe iwe ọsọ ọsọ na-abụghị onye na-ese okwu site n'ịṅụbiga mmanya ókè na-abụghị onye na-eti mmadụ aka na-abụghị onye akpịrị uru na-eweta ihere na akpọ nkụ kama ọ ghaghị ịbụ onye na-ele ndị ọbịa nke ọma onye na-ahụ ezi ihe n'anya onye uche ya zuru oke onye ezi omume onye dị ọcha n'obi onye na-ejidesi onwe ya ike na-ejide okwu ahụ nke kwesịrị ntụkwasị obi nke dị ka ozizi anyị si dị ka ọ wee pụọ idusi ọdụ ike n'ime ozizi nke na-enye ezi ndụ na ịtụkwa ndị na-ekwugide ekwugide mmehie ha n'anya n'ihi na ọtụtụ mmadụ dị ndị na-ekweghị ịdị n'okpuru iwu ndị na-ekwu okwu efu ndị na-aghọgbukwa obi mmadụ ma nke kachasị ndị si n'etiti ndị obibi ugwu pụta ndị a na-aghaghị imechi ọnụ ha ha bụ mmadụ ndị na-egbu mmadụ dum dị n'ezinụlọ iru na-ezi ihe nke na-ekwesịghị ka ha zi n'ihi uru na-eweta ihere otu onye n'etiti ha bụ onye amụma nke aka ha sịrị ndị Krit bụ ndị ụgha mgbe dum anụ ọhịa jọrọ njọ ndị afọ nri na-adịghị arụ ọrụ ama nke a bụ eziokwu n'ihi ihe a werekwa aka ike tụ ha mmehie ha n'anya ka ha wee nwee ezi ndụ n'ime okwukwe anyị ka ha ghara ịṅa ntị akụkọ iro ihe dị iche iche nke ndị Juu na ihe dị iche iche nke mmadụ nyere n'iwu bụ ndị na-echigharị rapụ eziokwu ahụ ihe niile dị ọcha n'ebe ndị dị ọcha nọ mana ebe ndị emerụworo ndị na-ekweghịkwa ekwe nọ ọ dịghị ihe ọbụla dị ọcha kama emerụwo ma uche ha ma akọ uche ha ha na-ekwupụta na ha matara Chineke ma ọrụ niile ha ka ha ji gọnarị ya ebe ha bụ ihe arụ ndị na-adịghị ekwenyekwa bụrụkwa ndị a jụrụ ajụ n'ebe ezi ọrụ niile ọbụla taịtọs isi nke abụọ ma gị onwe gị na-ekwu ihe niile kwesịrị ozizi ahụ nke na-enye ezi ndụ si ka agadi ndị ikom nwee anya udo kwesịrị nsọpụrụ nwee uche zuru oke nwee ezi ndụ n'ime okwukwe anyị n'ime ịhụnanya n'ime ntachi obi otu ahụ ka agadi ndị inyom dị nsọ n'omume ha ghara ịbụ ndị na-ebo ebubo ụgha gharakwa ịbụ oru nke ịṅụbiga mmanya ókè ka a bụrụ ndị na-ezi ihe ọma ka a wee mee ka ndị bụ ụmụ agbọghọ nwee uche zuru oke ịbụ ndị na-ahụ di ya n'anya ndị na-ahụ ụmụ ha n'anya ndị uche ha zuru oke ndị dị ọcha ndị na-arụ ọrụ n'ụlọ ezi mmadụ ndị na-edo onwe ha n'okpuru dị nke aka ha ka e wee ghara ikwulu okwu Chineke otu ahụ na-arịọ ụmụ okorobịa ka ha nwee uche zuru oke n'ihe niile na-eme onwe gị ihe atụ nke ọrụ ọma n'ime ozizi gị na-egosi emebighị emebi ịkwesị nsọpụrụ okwu nke na-enye ezi ndụ nke a na-apụghị ịma ikpe ka e wee mee onye nọ n'akụkụ ndị na-emegide emegide ihe ihere n'iru ebe ọ na-enweghị ihe na-adịghị mma ikwu banyere anyị na-arịọ ndị oru ka ha na-edo onwe ha n'okpuru ndị nwe ha ka ha bụrụ ndị na-eme ihe ga-atọ ha ezi ụtọ n'ihe niile gara ikwu okwu imegide ha gara ịtụtụ aka kama ka ha na-egosi ezigbo ikwesị ntụkwasị obi niile ka ha wee chọọ ozizi nke onye nzọpụta anyị Chineke mma n'ihe niile n'ihi na egosiri amara nke Chineke na-ewetara mmadụ niile nzọpụta na-adọ anyị aka na ntị ka anyị wee jụ asọpụghị Chineke na agụ ihe ọjọọ dị n'ụwa wee dị ndụ uche zuru oke na nke ezi omume na nke ịsọpụrụ Chineke n'oge dị ugbu a na-eche olileanya ahụ dị ngọzi na ngosi nke ebube nke Chineke ukwu ahụ nke bụkwa onye nzọpụta anyị Jizọs Kraịst onye nyere onwe ya n'ihi anyị ka o wee gbapụta anyị n'imebi iwu niile sachakwara onwe ya otu ndị nke ga-abụ ndị nke aka ya ndị obi ha na-anụrụ ọrụ ọma ọkụ na-ekwu ihe ndị a werekwa ha na-adụsi ọdụ ike werekwa ha na-atụ mmadụ mmehie ha n'anya n'inye iwu niile ka mmadụ ọbụla ghara ileli gị anya taịtọs isi nke atọ na-echetara ha ka ha na-edo onwe ha n'okpuru ndị isi n'okpuru ndị nwere ike ka a na-ekwenye ekwenye ka a bụrụ ndị edoziworo ịlụ ezi ọlụ niile ọbụla ka ha ghara ikwulu onye ọbụla ghara ịbụ ndị na-alụ ọgụ ka ha nwee obiọma na-egosi ịdị nwayọọ niile n'ebe mmadụ niile nọ n'ihi na anyị onwe anyị bụrụkwa ndị na-enweghị uche n'oge gara aga ndị na-ekwenyeghị ndị a na-eduhie ndị bụ oru agụ ihe ọjọọ na ihe ụtọ dị iche iche na-ebi n'obi ọjọọ na ekworo ndị arụ na-akpọrịta ịba anyị asị ma mgbe e gosiri obiọma nke onye nzọpụta anyị Chineke ya na ịhụnanya ya n'ebe mmadụ nọ o siteghị n'ọlụ dị iche iche alụrụ n'ezi omume nke anyị onwe anyị lụrụ zọpụta anyị kama dịka ebere ya si dị site n'ọsịsa nke ịmụ ọzọ na nke ime ọhụụ nke mmụọ nsọ na-eme onye ọ wụsara anyị n'ime akụ ya niile site n'aka jizọs kraịst onye nzọpụta anyị ka ebe e were amara ya gụọ anyị na ndị ezi omume ka anyị wee ghọọ ndị nketa dịka olileanya nke ndụ ebi ebi si dị okwu a kwesịrị ntụkwasị obi ana m ezubekwa ka ikwusie okwu banyere ihe ndị a ike ka ndị kwewere okwu chineke wee tụkwasị uche n'ịbụ ndị isi n'ọrụ ọma ihe ndị a dị mma bụrụkwa ihe bara mmadụ uru ma na-eze ajụjụ nzuzu niile na osisi ọmụmụ niile na esemokwu niile na ịlụ ọgụ niile banyere iwu n'ihi na ha bụ ihe na-abaghị uru na ihe efu jụ mmadụ nke na-arụ otu mgbe e dosiri ọdụ nke mbụ na nke abụọ ebe ị matara na atụgharịwo obi mmadụ dị otu a ọ na-emeghekwa ebe ọ bụ onye mara onwe ya ikpe mgbe ọbụla m ga-ezitere gị atemas ma ọ bụ tikikos were ịnụ ọkụ n'obi bịakwute m rue nikopolis n'ihi na n'ebe ahụ ka m zubewuru ịnọgide na mgbe oyi were ịnụ ọkụ n'obi dupu zinas onye iwu na polos n'ije ha ka ihe ọbụla ghara ịfọdụ nke ha na-enweghị ka ndị anyị mụtakwa ịbụ ndị isi n'ọrụ ọma igbo mkpa na-akpa ụmụnna anyị ka ha ghara ịbụ ndị na-amịghị mkpụrụ ndị niile mụ na ha nọ na-ekele gị kelee ndị hụrụ anyị n'anya n'okwukwe ka mara dịnyere unu niile